nwanne anyị nwoke a na-abụ ọnọdụ na nlọ ọ na-afụ onwe ebe ya na eke na-egwu egwu na nlọ oge ụfọdụ ọ bụrụ n'ime mmiri ka ọ ya abụ ọnọdụ ya na eke a na-egwu egwu ma ọ bụ ọfụ onwe ka ya na ụmụaka ibie na-egwu egwu n'ime mmiri na nlọ ahụ o wee na-akọwata na mgbe anwa ya afọ onwe n'ime mmiri kafa na-egwu egwu na obie ya a na ebe ahụ ọ nọ na-egwu egwu n'ime mmiri ife niile ọ na-eme ebe ahụ ya na-amasị ya mana ngwa ngwa o tetara ụra enu ana mmadụ bi na o nweghị ife mmadụ dụ ndụ ya eme ka ọ dụ ya mma n'ahụ na nke kachakwu nke bụ na abịa n'ife gbasalụ ọnọdụ ya na ụmụ nwanyị na ya na nwaanyị nwere ike na-adụ mma mana ngwa ngwa ekwutere okwu ọnụnụ o bido n'isi kpọgide onye aha asị kpọọ ma ụkwụ ọ na ana asị o wee na-akọwa na ife a jisi ike na-eme ya etu a na-agawanye n'ihu ya bụ ife bịazie na-ewutie maka na ahụ ndụ ya na-agbagotazi ọdụzịa ya si nọọ abụmọnụ abụrụ ya abụ ya na ife a emegidogo ọfụ onwe na mmụọ na nlọ ọnọdụ n'ime mmiri obi eruo ya na mana o tetaghakwa ụla na o nweghị ife ọbụla mmadụ dụ ndụ meru na-adụ ya mma ụmụnne m o wee ruo mgbe a ya ife ọ ga-eme ka o wee dị mma o wee sị kedu ka anya ya esi wee mee ụdị ife ahụ na ya ejebe ekpele nwanne m ọkwa ekpere a ka o kpegidozi wee lụzie mgbe o bidozi ekwele ọnụ ya kwupụtewe na ike ụwa agwụ gị ya ụnụ mana mmadụ bido ha kwa akwụwa okwu nke na ike ụwa agwụ gị ya amalụ na ya bụ ife adịgo ka ọ ya adị ụmụnne ya wee chigo aka ọnụ wee tụkpobe ya agba wee were efifie chọba anya bụ ewu ojii o wee bụrụ na ife na-emekwanụ nwanne anyị a bụ ndị otu ihe nọ na mmiri na-efio ụgwọ ka akwanye ha ngwongwo nke ha ka ha nwee ike hapụ ya ka o bie ndụ ya n'enu ana mmadụ bi ya bụ ife wee ganye na-achụọ aja suyanụ chụọ nke ndị mmiri chụọ nke ndị enu ana wee rụrụ na ya bụ nwanne anyị ebido wee mee gịnị wee ebe ume ndụ o wee bụrụ okwu so okwu ụmụnne m onye ife mere kenelu ya kaba ahụ juke na ajụjụ n'afa ma ọ bụ ụzọ ọbụla ịma isi ajụ ajụjụ kaba ahụ jukene n'afa n'ọdịnala a na-eme eme dịbakwaranụ na gboo gboo Ọdịna a adịbago e wee mụọ anyị ọdịnana ya adịkwa ndị ọzọ abịakwa ụwa ka anyị hapụzie ide na-emebisi ife anyị amahọ ka esi wee debe ka anyị hapụzie ide ekwujọ ife anyị amahọ ka o si wee dụ ụfọdụ ụmụnne anyị ga na-agabiga ife a nwanne anyị nwoke agabigara enwere ndị bụ na mmadụ ndụ ndụ n'enu ana enweghị ike imekwata ha nya hafu mmadụ ibe ha ha ebido n'isi kpọgide onye aha asị kpọọ ajọ ọ zọrọ n'ana onwekwa ife imerie mana ọ kpọrọ ka asị ife niile a wụ ife bụ ife eje ụfọdụ bụ nke ndị mmiri na-ebu ụfọdụ bụ nke ndị otu na-ebu ụfọdụ bụ nke mmadụ merụ mmadụ ibie ụfọdụ bụ nke si n'onye ụwa wee bịa ụfọdụ bụ nke si na mmụọ dị na be nna gị wee bịa ọ bụrụ na ị na-agabiga ụdị ife a kabake n'ahụ jụọ ese n'afa ọ bụghọ ka o si mee onye a ka ọ ga-esi mee onye ọzọ ọ bụghọ ka o si mee okeke ka ọ ga-esi mee oke afọ ọ bụghọ ife njirimara okeke na-afụ ka oke afọ ya na-afụ na ndụ nke nyanwa onye ọbụla nwere ka o si eme ya kaba ahụ ya bụ ife abụghọkwanụ mmụọ ọjọọ ọ ebe isi bịa ụwa ka ọ bụ mana abịaziela anyị bụ ụmụafọ Igbo na-afụta ya ọ dịka ọmụmụ ọjọọ o weru na-emekpasị anyị ahụ kabake n'ahụ ka ije jụọ ese maka na ife mmadụ amaghọ na ya ịjụọ ese ị gwaghị ife ị ga-eme dozie ya ka ọnọdụ wee gabalụ gị ụzọ gị agabalụ gị ọnọdụ gị adụba mma ibie ndụ gị ka chi gị si wee debia mana ọ bụrụ na ịgba isi akwara na ịyaghị emie ya bụ na ọnọdụ a na-akawanye njọ o nwere ebe ọ ga-eruo o buru m oke ma aka ogheri wee bata n'ime ndụ o nwere ebe ọ ga-eruo o burukwuo nke a na-akpọ ọnwụ ike ife ike ife ifere ọnwụ erughị elu wee bịa o nwere mgbe ọ ga-eruo nwa ahụ na-eme onye ahụ ife ahụ agbakwuo onye ahụ ụchụ nwanne m kaba ahụ jee jụọ ese eziokwu na ọgbara igbo gharịị ka nkụ mana anyị ejizi mgbawu wee ghara ọgụ aya na-anụ ọgụ ndị uwe ojii ewee bịa ka emesịanụ ada ndị gboo baafam ndị